ndị enyi ndị Igbo na-ege ntị nnọọ nụrụ anyị bụ ụmụnne unu ndị nọ na mba ofesi na-abịakwute na mgbede a ka anyị gaa n'iru n'ịkpa ọbụbọ na ịgba izu na ịkpa ka ọ ga-esi debe anyị mma ka bụ ikoro aha m onwe mbụ Maazi maazị oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'izu tata bụ maazị ejikeme ọbazi ụkọchukwu Ọstin Ọkigbo ọrụ na-ege ntị anyị na-asị ụnụ nnọọ ọ dịka na izu a n'ụzọ niile na-aga n'ọla wee na-adịzi ka na-abịa na mmezu amụma ahụ ya bụ nwa amadi Chukwuma nne mara n'oge gara aga na-asị na ndị be anyị na-ebizi ndụ ndụ okomoko ha ga-asị na ọ bụ n'ụdị ịkpọ kpulikpuli mana ka itinye ya bụ okwu ọnụ ihe anyị ga-enebanye anya tata bụ ma omenala ka ọ bụ omenelu bụ ihe ụfọdụ anyị na-eme ọ bụrụ na ị na-anụ ihe a na-ekwu na emume a na-eme na ọba ka otu nwa amadi aka ji akụ na-akwa nne ya na ọba ga-adịzi ka o nwere omenala Igbo si wee tụgharịa ọ dịzie ka o nwere ihe dị iche na-eme na-abụghị e, e, ikwu maka onye nwụrụ anwụ na igosi ụdị ndụ onye ahụ biri n'ime ka ọra malụ ihe dị mma ịmụta ya anyị ga-aga n'iru ịnanya na nke ọzọ anyị ga-enekwa n'anya n'otu omenala anyị si na-agbanwe ọkachasị ihe a na-egosi ndị agbaọfụ ihe ndị agbaọfụ na-amụta ma etu ndị agbaọfụ ọfụ dị emetụta omenala na omume dị n'ala Igbo um, aga m etinye ya n'aka ụkọchukwu odulanyị wee gaba ndewo maazị okpe ụkọchukwu ndị na-ege anyị ntị anyị akpọkwala ụlọ ọzọ n'ụsoro anyị n'ụkpụrụ taa ọ bụrụ na anyị na ọ na o nwere ụtarahụrụ uh, mmadụ nwụrụ onye ọhụrụ ya ifuo eze ihe a maazị oke wefụrụ aka bụ ihe na-aga onye niile na-ahụ ụfọdụ na-asị ụfọdụ na-etu ya aha ụfọdụ na-akọ ihe niile otu otu si onye ọbụla si ghọta ya nwanne anyị nwoke a na-akpọ onye ego achụnta ego n'eziokwu a na-akpọ Obi Kubana, eziokwu eziokwu ndị na-agba akaebe banyere ya na-ekwu na ọwụ nwoke obiọma onye nyere na ọtụtụ ndị mmadụ aka ha abawo ọkwa na ọtụtụ ndị ahụ o menyere o nyere aka bụ ndị e, e laghachitere azụ si na ha ga-emewakwana ya ihu ọ dị mma na onye mee nke ọma oge ọ kwesịrị echuo ya aba ebulie ya elu eziokwu eziokwu ọkwana ya wụ ihe wụ na mgbe ala wụ ala mgbe igbo wụ igbo nwoke kpata nwee ihe ọma n'ebe ụmụnna ya nọ ya sị na ya na-eri ji ochie ọzọ agba ọfala ihe ndị awụcha ihe omenala ndị dị aṅa anyị na-eme kemgbe mgbe ochie kemgbe ndị nna nna anyị anyị ji egosi ihe ọma anyị nwere n'ebe mmadụ ibe anyị nọ anyị ji egosi na anyị bụ otu mmadụ anyị ji egosi ndị bụ otu agbụrụ ka ahụ dịwakwa anyị na-ekele ya na-eto ya ndị maara ya agwa ekwuola awụ ihe banyere obiọma ya na obi asara ya mana ọ ya mere m ji esi na ọwụhụ na anyị chọrọ ịkpa mmadụ aka n'aka na-ama iwu maọbụ hụ gbara mmadụ aka na-asụ ụtara gị fụ eze mana ihe anyị chọrọ imere anyị ji chọọ ka anyị leba ihe anya ọwụwụ naanị maazị obi Kubana ka o metụtara o metụtara Igbo niile n'ihi na ihe anyị na-ahụ dịka ọnọdụ ndị Igbo hụrụ onwe ha taa na Naịjirịa ọkacha na mmekọrịta na otu ndị a na-akpọ ndị Fulani si akpaso anyị agwa si emegide anyị n'ala anyị a sị na Igbo si na mmadụ agaghị anọ n'ụlọ ya nọpịa mkpụrụ ama asị onye abịala ọ bịara nga onye abịagbule bịalawa mkpụmkpụ afụla ya mana anyị anọrọ n'ụlọ anyị na-anọpịa mkpụrụ ama nọrọ n'ụlọ anyị ndị ọmbịarambịa na-abịa bịa ka ha bịagbuo anyị Olee oleezi ihe wụ na taa onye ọbụla kpatara akụ ma ndị kpatara akụ ma ndị akpata ya a ga-eli mmadụ ga-eli nne ya ga-eli nna ya ọ ga-eji ehi awụsa mmadụ ga-ame agbamakwụkwọ ehi awụsa ndị na-eme birthday 70th birthday 80th birthday ewu awụsa ehi awụsa ma ọ bụla anyị nwa bụ ndị ụkọchukwu na-eme silver jubilee golden jubilee ehi awụsa ejewa katedratikum na krismas ụfọdụ parish achịrị ọgụ abụọ atọ anọ ụfọdụ ise iri ehi awụsa a na-eji iji nye onyinye anyị na-ajụ sị olee ezi mgbe anyị jiri ruo ọnọdụ a na anyị aghọtaghị ezi anyị amaghịzi na anyị aghọtaghịzi na omume a bụ omume anyị ji emegide onwe anyị ọ wụrụ tupu m bido ọma ndị mụ na ha nọ n'ọkparụsị um, ụka sị ka ha bịa tụnyere ọnụ n'okwu a nke mbụ bụ na ihe mbụ ịpụtara na na WhatsApp na-agwa anyị na Obi Kubana ọ nwere ndị nyere ya ihe ruru ehi Hausa narị abụọ na iri anọ na isii ya wụ 246 cow mana ka ọ dị ugbu a ihe m na-aghọta bụ na ihe eruola ihe karịrị ihe awụsa narị atọ 300 cows ndị ghọtara ego ole a na-ere ehi awụsa anyị achọghị ijije manyewe aka na anyị ego ole a na-eri ehi awụsa na Sokoto maka iruo na Sokoto ehi awụsa na-ere ihe dị ka 50,000 naira ya puku naira iri ise mana abịa n'ala Igbo ha were ihe anyị pụrụ na akụkụ ubi anyị n'ala anyị kpachara ha ihe nri abịaresi anyị ya 250,000 mana anyị werekwala ya chịkọtakwala ya ọnụ si 246,000 cows ọ bụrụ na ị gbakọọ ya ọ bụrụ na ga-asị na onweghị ihe ọ dara ọnụ ọ bụrụ ihe dara puku narị puku abụọ ya 200,000 naira n'otu n'ime ha ka ịgbakọọ ya narị abụọ na iri anọ na isii ihe ọ ga-apụta wụ nde naira anọ na itoolu na narị naira abụọ ya 49.2 milion naira 49.2 million naira n'ego niile a onwebeghị nwebeghị n'ihe nke ahụ n'otu onye mana anyị leba ya anya na olili mmadụ a na-eli kwa ụbọchị n'ala Igbo anyị na-ahụ ihe ruru ihe karịrị n'ụbọchị ọbụla n'izu ọbụla e mere omenala ịkwa onye nwụrụ anwụ n'ala Igbo we are looking at not less than 300 million naira 300 million naira Igbo ara ahụhụ kpee ego n'obodo a na-ekweghị ka anyị nwụrụ mmiri tọba iko anyị gụkọta ego ahụ anyị agụrụ ụgwọ ya tinye ndị Fulani ka ha bịa menyụọ anyị anya maazị Ejike tinyekwala ihe ọnụ ụkọchukwu ndewo ọ masịrị m iji bido nkata n'ihi na onye gee ntị ihe anyị na-ekwu n'abalị a n'ụkụtụ a site ebe isi na-ege nta achọghị m ka onye ọbụla chee na ihe anyị na-ekwu nke ekwugide nwatakịrị na-akwa nne ọ wụghị ihe anyị na-ekwu taa kama nọ na A sị na onye na-amahụ ee eh, ogene akpụ lee egbe anya n'ọdụ ọ na-adị mma ndị Igbo tụkwara ilu sị agbụshị ba ya mụrụ akọ o ruole mgbe anyị ga-ebido chebawa uche n'ọtụtụ ihe anyị ga-eme ama m na a ga akpata nkata aka enwere ụfọdụ ihe m ga-eche ka emechaa e ka e kwuo ma ihe m chọrọ ibido bugodo ụzọ kwuo ka ehi niile a iriweriweriwe ị ga-eri ole irifọ eburukwa ehi ahụ ga-erechikwa ndị mmadụ ya wụrụ n'uche m ịtụfu ego ọwụ naanị nọ na-atụfu ego gị na ị na-atụfu ego na-ebunye ndị na-emekpa gị ahụ ohere ka ha nwee ike na-akpa ike n'ihi na ọtụtụ oge na soshal midia ka e na-eji ehi nga ọbụla ọ nọ ọ n'ụlọ akwụkwọ ụmụazị agbafuru ehi ọ baa n'ubi ọ tajuru onye nwe ubi enweghị ọnụ oge eji ndị niile na-achị ala Igbo enwekwana onye pụtarala nụ sị ha ya wụ na ndị na-achị ehi Ozi ndị nwe ekike n'ala Igbo anyị ekwuole ọwụwa anyị nwakwuru ya ndị ọzọ ekwuole ya mbụ ọ bụrụ na ehi a kpagharịgido kpagharịgido kpagharịcha enweghị onye ghere ha ma ndị na-achị ha ọnụ ha ga-ala n'ihi na ihe eji achị ehi agbadata ala Igbo akwa ka eri uru ya elee ezinihu unu ga-eji bụrụ ihe a were na-enye ha aka n'ihi na o tekwele n'ala Igbo ọ na-awụ ịchịrị ọgbụrị eji achụ ehi tinye n'ihe ji ihe ị na-agwa ndị bịara nga ahụ na ị na-akpụnye ndị bịara ọkụkụ n'ụlọ ha ehi kama na kama inye ha ehi inyezie ha na ego n'uche m ọ bụrụ na ote a nwa amadi a na nwanne ọ bụrụ na ndị niile akpụ ehi bịa ji ọgbụrị ma esi na ọgụ ole na ole ha ji bịa nye ya n'ego nwa amadi rijuru afọ enwe ihe o ji ego ndị mmadụ eme o were ego ahụ ọ wụrụgodo ịga na mahadum sị ka ebido bido na-eleba anya n'ihe gbasara ọrịa dayabitis ka e na-eleba anya n'ihe gbasara hypertenshọn ka e na-eleba ọwụrụgodị iji rụọ ụzọ chi na nwanne gị rụpụ ya rụpụ ya rụpụ ya rụfee ya ebe ọzọ wee sizie ihe a ka iji mee ka e were na-echeta nne gị ịrụọ ụzọ ahụ kpọọ ya n'ụzọ arụrụ n'aha nne gị ụwa ta ụwa onye gbara ụzọ ahụ akwa asambodo na ebe ahụ gasị lekwa onye eji nahịa e n'aha ere ụzọ atacha ehi a ta taa ya ndị e, eriri nwa riri ya echi onye ga-eche ka mma bụgodi ya ebe ka a na-akpakwa nkata maazị Ejike ịkparala e, e, e, ụka kpabawa ya ebe ndị anyị chọrọ ka ndị anyị chebara ya echiche ama m na ebiwago m onye eluigwe ama m akụwago m mana onwe ndị kụrụ ka m si akụ ugbu ego ha agwụgo ego ha agwụgo ama m natawago m papeligwe mama nawago m mana onwe ndị nara ka m si anụ ụgwọ ego ha agwụgo ego ha agwụgo chukwu menu m eriwa eriwa eriwa eriwa gwagwụ ego mmadụ igwu ka kpọghazie m eriwa eriwa eriwa eriwa ụwa ga-emebi ma m soro ndị wee eriwa eriwa maazị oke tupu anyị apara gawa apara ụka gawa n'ihu achọkwara m ka ileba tupu anya ihe a na-akpọ the economic implications of ihe awụ ihe bịara ghọọla anyị omenala n'ihi na na mgbe ochie ọ bụghị onye ọbụla ka a na-eji ehi akwa mm-hmm. ọ ndị tozuru etozu maka na ka ugbu awụghị ozi na a na-akwa mmadụ n'ihi na maka na a na-echikwana ya echi n'ọzọ ogbuefi ma ogbu ehi a na-etozu ya etozu nke ugbu ozi na ozi ndị tozuru etozu ozi eji e eme ọgaranya mm-hmm. abịa mesịa akwụkwa ya pacha elicha mmadụ abịa kwụnye ndị ele anya ndị ndị ebe mama um, obi kubana enwere ike kwụnye ha ihe iri ha ga-ala gbuo rie akwụnye ndị ibe nne ya ndị mere nne ya mata n'ahụm ya akwụnye ndị ọgọ akwụnye ndị ikwu na ịba ihe niile a na akpụ a na-eri na-eri na-eri ole ka ga-eri mana ihe anyị na-edobeghị anya anyanwụ na a sịkwa na nwata na-ata akara na-ata ego ya ego nne ya mana ọwụkwanụ naanị ka ugbu awụzi naanị na ọwụ ego gị ka ị na-ata kama na ị na-ata ego ahụ na-ataba ya n'akpa ndị iro gị n'ihi na ọwụ onye iro gị ahụ ịtabara ego gị n'akpa ya bụkwanụ na anyị na-ajụ alaela ndị mmadụ napụ ha egbe mana ndị Fulani ka bụ egbe na-akpagharị na-achị ehi nke na-ewute m n'ime ihe ndị ahụ na ha bịa n'ala anyị kpachaa ehi ha resi anyị ha resichaa gị ehi 250-300,000 naira ha nọrọkwa n'elu ya siri nye ha ego ala ihe ndị a nwere serious economic implications nke na-emetụta na-eme ka anyị na-emekpọ anyị anya n'ala Igbo tinyetukwuru okwu ọnụ tupu anyị abịa lebawa anya n'ihe ndị ọzọ bụ alternatives ụlọ ya gasị ihe e kwesịrị ime e, otu enwere ike isi mee ya akara mma n'ihi na ihe maazị Ejike kwuru dịka ya mgbe a na-asị ejuru ọbụ bịa gụnye bịa si, nke ahụ anyị kwekwere achọrọ m ka anyị kpụba tinye nke ahụ ọnụ mana maazị oke um, onye na-akwa nne ya anyị sokwa na-etighị obi aka n'obi na anyị mana ọyịpe onye ahụ ndị na-abịazi akwa ndị na-eweta um, ife dị ha n'obi maka na ọ ka o metụrụ onye n'obi ka o si weta aghọtalụ maka um, ọ bụrụ na anyị chee n'obodo ebe anyị bi o nwere okwu nwa amadi ama etu o si atụ ebe ife egwuregwu bọọlụ basketbọọlụ o nwere mgbe a kọrọ akụkọ ọkacha mgbe nna ya nwụ e wee na-akọ akụkọ etuja m nwa amadi si eme mm, nke eji e ife egwu were na-eme ife ego ya na-agba apụ iko ya na oluzie ebe a ga-eme gọl enwere ike a na-eme omee nke a na-akpọ bet tinye ihe dịka 400,000 emechụo ofunarị ya oluo mgbe e nyere nwoke ohere ka o ọ sị na n'ife ojikwa n'ụdị ndị mmadụ etu ahụ maka na na-akpọla afịa gbụọ 400,000 buo ibu mana na ọ bụrụ na ị e na-anya ụdị ego na-abata na akpa kwa ụbọchị na afụ na ya wụ 400,000 awụrụ nnukwu ego nye nye nwa ife ji ekwu ya ka o wee danye n'ihe anyị anyị anara ata um, maazị Obi na ụta na nne ya nwụrụ ọ maka na ebe aka ebe aka lume anyị ka ọ ga-atụkwasị di ya o kwela anyị ghọta na o nwere ya bụ ego ndị na-enyekwana ya o kwela anyị ghọta na ego ụlọ ọnụnwa ga-eme ya ka o si mana ebe anyị nwa si etinye bụ na n'ebe a na-adụ nwa nwelụ nna ọdụ ka nwa na-enwerọ nna amụta ihe maka na ndị na-etonite na-ene anya na-afụ ka ihe a si eme ife ha na-afụ abụrụ omenala anyị etu isi si gbalịa ga-agwezikwa ike ịbụ omenala ọfụ n'ụzọ o si gbanwee mana onye na-ene anya ga-eche na ọ ga-abụkwa n'etu a esi kwesịkwa nne ya na ọnwụọ mana onye na-enwere etu a ka ka ọ ga wee mee ife anyị na-alụtụ aka awụrọ usoro eji agwa mmadụ n'ọzi ihe melụ ka a na-abịa dịka anyị kwuru maka ndị kpụ efi ya na efi a na-ekwubula efi awụsa maka efi Igbo a nọrọ na be anyị eji abịa nya ma akwa atachazie esu ya tata ọ bụrụ nke ndị People's klọb ebilibe ndụ ebicha tata amalife ndị gọvanọ anyị na-ene anya na ndị nọ n'ọchịchị na ndị isi n'ụzọ dị iche iche na-ele anya ọ bụrụ na o nwere ihe mmụta dị n'ihe ọ pụtara na ife dị n'ala Igbo ndị ji nọ n'ala Igbo ndị ga-enye ewetakwanụ ka e wee mee ife nwere isi nọ n'ala Igbo maka na onye na-enye onye na akwụ ozu dịka ekwugo na-eme otu onye ahụ si emenyere ya maka egbu nkịta bụ ofu dala ibia nke ọzọ adaalụ nwanne ya nya aka n'iko aka akaebe akpa aka nri mana the economic impact ọ bụrụ na asụ ya n'oyibo nya kedu ka ihe a si emetụta ndị niile nọ n'obodo a kedu ka o si metụta otu eh, esi ebi n'obodo dịka ụkọchukwu bidoro n'ikwu, ndị na-ewu akpọbata efi na be anyị bụ ndị si esi bịa ọ bụkwazie ndị afụlụ kịta na ụzọ ha si abịa amarụ ihe ha bụ n'ubi maka na ha bịa n'ọgụ na mgba ha ga-eji egbe echeanyanwụ na matata apụta onwe ka ọ ga-esi dị egbuo ọra mmadụ bi n'obodo si na ha chụrụ efi ha ọsọ mana ọha ha ji efi ha baa n'ubi mmadụ maọbụ na e, ugbo mmadụ mebisie ife abazie mba maọbụ wee iwe ha wee gbuo mmadụ ndị uwe ojii bịakwanụ maọbụ ndị agha Naijiria na-abụ meraparacha agbapụta bịakwa ejidekwa ndị obodo merụ arụ arụ ya na ihe a bụrụ ihe na-abala anyị uru ama m mgbe ebido kpaba nya bụ nkata mgbe ebido fụba ka nya bụ ife si debe isi o mgbe olu ụfọdụ ndị n'obodo dị iche iche si tilidebezie anụ nama ka ama na ya bụ ife ọ ga-ana mana ife mfụ bụ na yabụ ịgba abụ ịkwụsị anụ nama ada aga n'iru maka na etu esi wee goo ya n'ugwu ụdị a gosi na anụ ya ma aha dịkwazikọ na-atọkarị ma ọkụkọ ma ewu ma ife ọbụla anyị e nwere n'ụlọ mana ekọnọmik impact ya na onye chena mabata o mebisi ugbo gị mebisi ilo kalịbụ buru agha na ọbụbata gị ọ na-ana gị ife tupu ebidola ilenyaba anụ abịakwazi ele ele ịbịakwazi e kwụọ ụgwọ ha wee gbuolu gị egbu emechakwa ka egburu na ama ntụrụ etu abụọ ka eji eme ihe dị egba a eburukwa ọzọ bata maka na anya bụ ife gara ahịa ka a batalụ ọ bụrụ na ụnụ na nwere efi nke ụnụ ụnụ na-azụ bụ na unu na-eweghalụ ya bụ ihe ka ọ gharazi ị na-emebili ụdị ife omenu ọ pụtara na anyị na-eji akpata ya bụ mkpụ arụrụ emezi ka were bịara anyị ọrụ ọ bụkwana na anyị sị ka anyị kwụsị na nama ọ na anama ka ọ kwụsị o nwere ndị na-egosi ụdị rice a na-agụ ọ bụrụ na ha sị na ha gụrụ akpa rice nọ na ha gụchalụ tinye ya n'afọ oyibo na ha gụrụ foreign right okwu n'okwu ọ pụtara na Abakaliki ya da akọpụzi ọ pụtara na e nwero nke a na-eme na be anyị ọ bụrụ na ihe ọ pụtara oge eluo na ya bụ ihe ga-amụgosi ya ihe na ndị na-ene anya na Igbo ga-asị na na mgbe anyị ga-ejide aka anyị chọba efe Igbo ọ chọba ya bụ na amụ ndị Hausa na ọ bụrụ na ọnya na-atọkarị ya na be anyị etu anyị si chọọ ka ha zụọ ya ọ bụrụ na ọ right anyị ebido ọ ga-abụ oluzie n'ụdị a anyị amala ebe osi si ọ bụrụkwanụ na Abakaliki na otee na anyị kwụsịrị ịkọ rice nke a mmiri na-ezo tibido tiwasịba ana maka na ọ pụtara na ndị ga-ego nya bụ rice otu otu ya ya bụ na-ada maka nọ m na ofu akpa rice na-ada 40,000 n'ego Naijiria tupu ekwubezie ma nke foreign maka ama m na nke a na-ekwu nwere ike igbu akpa rice a ga-asị na aja adị na ya si ụzọba anyị wee kwụzie nke forin o nwere ike nke aha na-erucha ebe 6 or 8 ọ anụ na ọ bụrụ na itinye uchu n'ihe gbasatara ihe oriri ndị anyị na-akpa akpa na ọ ga-enye ọrụ nye ndị ndị a na-akwụgharị ọrụ adịrọ ọ bụrụ na ekwu na-ene na-anụ ka a na-akpọ ụdị aka ọ bụla echi ka ị pụtara ihe ọ na ọnwụ obere efi ga-abụ nwa ka ị nwere ike igota ịzụba maka na o nwere ike ọnwa ise ọnwa isii ị nwee ike ilepụ nyawa efi ma ọ bụ nwee ike igote ọzọ tupu a na-ama akpọwa gị ogbu efi maka na ọ n'aka gị ka a ga-esi ego ọ bụkwa rice ahụ ọgụ ọgụọrụ mpempe a na ahụ inwelụ kpọọ ya rice maka na ife ọ pụtara bụ na ego a si na ndị aka ji akụ na be anyị na-eje mba ọzọ o nwere ihe gosiri na ya bụ ego ejighata ụzọ be anyị ọ pụtara na ego mmadụ one na one a ma ọ bụ igwe maka na ndị na-akpati ya n'ụzọ anyị na-anụ afa ha na-egosi onwe ha kịta riri nne na ego ndị a abụrụ na be anyị ka ọ na-anọ onye bụ na ọlụ adịrọ onya bụ na ife adịrọ mma onye bụ na mmadụ ama aṅụ mmiri tọgba iko ọ bụrụ na ọ bụrụ ndị na-atọ mmadụ ọ bụrụ ndị na-achọ ndị ha ga-ebu ma ọ bụrụ ndị na-achọ ife ha ga ezi mana ọ bụrụ na enwee ike ime ọlụ dị ka mmadụ nwee ihe ọ na-alụ be anyị ga-adị mma maka na ndị agha na-alụ ọrụ ga-achọ ka ebe ha dị mma ma nke ka nke onye onye ọ bụla ga-afụ ife ọ na-alụ oluwa bless me properly i get am before no be property na why i dey pray make you carry your blessing shower me oluwa bless me properly i get am before no be property na why i dey pray make you carry your blessing shower me carry anointing cover me kego mudizienu ko simiri atata. Hey, come soro ndị were iwe ahụ. ịsụọla ihe a n'ụzọ dị iche iche kọwatara anyị awụrụ na ndị na-ege ntị soro usoro gere ntị nke ọma na usoro otu isi kọwaa ya ihe a na-akpọ the economic impact ịrụtụla e aka n'ihe ọzọ bakwara uru m chọrọ ka anyị jikọta ọnụ ya na ihe maazị Ejikwa Ọbasi kwuru mana anyị bidogodi na nke ahụ nke mbụ wụ ihe na-ekwu na ọrụ adịrị n'ihi na ego ndị a na-emefusi ọrụ na ile anya ihe anyị na-ekwu dị 46 million mkpụrụ okwu ya ebe a wụdị 46492 49.2 million which is nearly 50 million ọ 50 million ụfọdụ okporo ụzọ nọ n'ala Igbo elewanya nke si na vileji ya n'ebe ọzọ ọtụtụ n'ime ha 10 15 20 million arụrụ ya ọrụgoro na ịchọghị ịrụ ọrụ ịchọghị ịrụ ụzọ ihe ọzọ ị na-ekwu na ego maka ndị anyị na-ebunye ego anyị na-ewere acha ahụbata ego anyị were sonye ha n'akpa o nwebeghị lee Dangote asị na onye nwekarịkpakarịchara ọgaranya n'Afrịka enwebeghị ebe ọ bụla e ruru n'ala Igbo anya ahụ ihe Dangote rụrụ si na kawo indọstrị sọ ihe anyị na-ahụ the only presence Dangote nwere n'ala Igbo gwongworo trela ejiri e dochie ụzọ ma haus ebe a na-adọnye simenti sizi ebe ahụ bupụ ga na-ere Dangote arụbeghị ma ọbụla dị ebe a na-aba gị simenti ebe na-agba ya n'akpa ka o nwee ike nye ndị nọ na mpaghara ọwụwa anyanwụ Naijiria ụmụ ndị ntorobịa ọrụ o mebeghị ya ya wụ ha kpata n'ala Igbo ebula n'ugwu anyị kpachakwa ahụhụ kpata anyị ewerehụkwa gụnyekwa ha ebulakwa n'ugwu anyị nọrọ na-ebe onye gọọmenti etiti ndị gọọmenti etiti si na ha ga-enyere ụlọ aka anyị nọrọkwa n'elu ya nke anyị kpatara akpata anyị na-ebunye ndị ọzọ na-ebunyekwa ha e were n'ala ọ dị ka oge ihe covid pụtara ole ndị niile kpụrụ ego enyere gọọmenti etiti si ji nye aka ka eji lụsọ covid ọgụ eburu ego ahụ minista na-ahụ maka akụ na eburu ego ahụ gaa n'ugwu kere ndị be ahụ onweghị onye nọ n'ala Igbo ekenyere ọ pụtara na onweghị ndị ụwa na-atụ n'ọnụ n'ala Igbo mana ọ nwere ihe m chọrọ ka m tinye ọnụ n'ihi na ịkpọtụrụ ọ bụghị naanị ihe gbasara ehi ukwuru ihe gbasara foreign rice ka a ma na ama bụkwa ihe so n'ihe eji eme mmemme dị iche iche gị na-ajụsi ọwụzi na rice Abakaliki anụ ụzi ọha ọzara na ndị ndị ebe ahụ niile na ma Nsụka mana ihe wụkwa n'isiokwu anyị ma abịa n'ihe gbasara osikapa a na-akọpụta n'ala Igbo na Abakaliki ụkwara na ndị mmadụ gasị eh, okwute na-anụ ya okwute na-anụ ya mana legodo anya ma ndị na-ege anyị ntị ka ụnụ leba anya n'ihe m na-ekwu rice machine rice destoning machine $350 to $600 the medium machine dị stonin ya wụ meshin eji awụ imechicha rice ịchọ ka okwute ghara ịnọ ya ya otu iwu ihe a na-eme anya iji ya chọ ka ije rie ma rice ala bekee foreign rice ọwụ okwute meshin eji eme wepụ okwute ahụ dị stonin meshin ya takarịa 600 dollars ka m na-ele anya ebe a 300,000 naira 300,000 naira ya wụ oge ego otu ihe awụsa nke na ndị si na ha bụ entrepreneurs ọ bụrụ na iji ihe dịka na Nnewi maọbụ N'Olu Owerri maọbụ na Ọlụ ma ebere anya The stoning industry were 5 million tinye machines ma ọ jee na Abakaliki ebe ahụ rụọ ya ndị niile na-akọpụta rice na ọha ọzara na ịza na Nsụka akọpụtacha igokọrọ ha maọbụ ha abịa ebe ahụ bịa kwụọ ụgwọ ma ọ ga-egokọrọ rice ndị ahụ mee the agba ya n'aba ndị na-agụ akwụkwọ na-eme ihe gbasara food teknọlọji n'afọ ole ndị gara aga na Federal University of Technology Owerri nchọpụta ha mere bụ na rice abakalike na-enye ihe n'ahụ karịa ndị nke a na-akpọ foreign rice n'ihi na ndị nke a na-akpọ foreign rice asachachana ha polishie ha n'ihi nke na ihe wu the iron the nutrient nọ na rice anọzi ọwụ ihe ọzọ ka iri ya naanị ihe na-enye anyị nsogbu na rice abakalike okwute mana lee ego ole e agụ ego meshin di stoning meshin emee ya ọ ga-ewebata na-ewebata ọrụ ndị ntorobịa ọrụ ọ ga-enyezi ndị na-akọpụta rice agbamume ha arụtukwu ọrụ ha ọkwanye ya ihe anyị na-ekwu ihe onwe ka anyị onwe onye a na-akọta ihe n'ihi na a sị nwata ụkwụ nganga ka okenye nọ n'ụlọ ihe ama ihe anyị ji ahụ ihe ndị ahụ na anyị hụchakwanụ ka anyị na-ekwu ka ndị na-anụ na-anụ ghọta na ihe anyị rie rie rie dịka maazị nwanne anyị nwoke ebe a ama amechinede na-ekwu ọ kpọrọ ya stomach infrastructure rie rie rie ihe a na-eri n'ọnụ na-emeghe anya anya na anyị na-echezi echiche site n'afọ kama iche echiche jiri ụbụrụ mana ka aha wụrụ otu ihe nke ọzọ awụrụ ihe maazị Ejike Ọbasi rụtụrụ aka ọ bụrụ na e were lekwala mahadum niile nọ n'ala Igbo nke Nsụka endowment ha agwụla ifuola foto enweghị peni Nnamdị Azikiwe ololo ma ọ fụzikwarị ndị nke steeti nwa risechi ndị a nara eme echetara m na ọwụ Roots and Crops Research Institute hm, nọ Dike arụrụ ya ọwụ otu n'ihe ndị arụrụ n'oge Michael Ọkpara ọha nwa mepụtara nkwụ agrik ndị Malaysia bịara goro ọha nwa mepụtara ntụ eji eme multiplication of yam seedlings ọwụ mahadum ndị nọ n'ala Igbo Roots and Crops Research Institute tupu emechazie oge agha biri federal gọọmenti abịa were ya akpọzie ya Federal rus and Crops Research Institute ọ ya nwa ọwụwa ihe a na-akpọzi Michael Okpara University of Agriculture mana kemgbe ọ hụrụ University Mahadum Agriculture eji ole nne gị ụkọrọrọ ọ bụrụ na enwe ike e were ego ha kpa 49 million 50 million itinye ya na endowment n'otu mahadum ma ọ mahadum abụọ chi mewa nchọpụta eji eme nchọpụta ihe gbasara ịkọpụta nri n'ihi na nri iwu ihe dị mkpa ebe ọwụzi na afọ dị anyị ngwanụnụ ka anyị mewenụnụ nchọpụta n ihe gbasara nri nụ anyị ekwuola akpaala nkata n'oge ihe karịrị ọtụtụ mgbe na ịkụrụ ebe a ihe anyị na-akpọ Nashọnal sekuriti we talk about food security ihe oriri dị mkpa achọrọ m ka anyị tụnyekwuo okwu ọnụ olee otu e nwere ike isi mee ka anyị biko ndị be anyị Nghọta ihe anyị na-akọwa ee amakwa m na ọtụtụ oge ebe a na-eme akwamozu ụfọdụ ndị na-enweghị ihe a na-eri ọ na-ewepụtara ha ohere ha ji eriju afọ mana mgbe ụfọdụ ọ na-erizi rifee olee etu e nwere ike isi mee ihe a biko tinyekwala na ihe ọnụ maazị ji <laughs> ụkọchukwu nkata a ụtọ ka m laghachitụ azụ ka m laghachitụ azụ ntakịrị ndị Igbo tiri ilu sị okenye anaghị anọ n'ụlọ ewu amụọ n'ọgbịrị hmm? a ga-anọkata gị jụọ ndị okenye na-anọzikwa n'ala Igbo okenye awụkwanụhụ naanị ndị gbara isi awọ amamihe ndị ma ihe ọfọkwara n'ala Igbo elee ihe m ji chọọ ibido ebe a ledala anya em um, ọtụtụ n'ime anyị hụrụ na soshal midia ebe nwoke kpọrọ onwe eze eze obodo gara n'ihu eze ndị Awụsa gagbere ha ikpere ala na-eme ya eme wepụ ka ahụ ọtụtụ ndị amarala na n'izu ụka gara aga atụrụ vootu maka isi ka enwee ike na elekshọn a na-abịa ndọrọ ndọrọ ọchịchị a na-abịa na-aga eme elektrọnik votin na ihu nke abịa otu onye edekanye otu ihe n'akwụkwọ ihe ihe mmadụ niile bi na Naịjirịa otu esi ewashi obodo kenye ndị mmadụ ee e, agụọ mmadụ agụọ atụrụ agụọ ehi asị lekwe ka ụnụ ha lekwe ka anyị nwa ha apụtazie aga n'azụ e na-ebi akwa aka na akwụkwọ. uche ndị mmadụ na elektrọnik voting bụ otu ihe nwere ike ime ka a ghara esi n'ebe a na-ezu elekshọn ihe m ji na-enweta ihe awụna na onye a na-akwụ ozu dị Anambra steeti sinetọ niile ndị Anambra steeti enweghị otu n'ime ha gara tụọ vootu ebe ahụ ha na-agbalaga ọya awụna na ele otu isi chee na ụmụazị amụrụ n'itiri zụọ n'itiri ha etoo n'itiri na-agba mbọ n'iti ele otu ha ga-eji hụ ụzọ ele onye na-eji ha ụzọ ichee ya otu a ịbịazie chọpụta dịka anyị si ekwu na-ekwuchikwa ike mmụọ kwenyere nkata ahụhụ ịta ndị mere ha mere ụta kama na anyị na-achọ iji iji ji na anyị nwawu ndị Igbo anyị agaghị n'ụzọ anyị agaghị n'ụzọ onye mesokwala ha maka ndị a na-agụkwa na bilion ahụ m enye m 5 milion ahụ m enye m 4 milion onye m soro we ha maka arụ na like a ka m soro n'iwe eriwa ego ha na ya eriwa ee ụkọchukwu isi elee otu e ga-esi mee ihe a ka anyị tụledala mgbe e na-echi ọzọ mgbe a na-agba ọfala mgbe ndị Igbo na-eme mmemme a na-akpọkọ ọha bịa rie ọkwanụ oge ndị Igbo ghọtara na otu onye kpara akụ na ụba niile dewe n'ụlọ ya adịghị mma ịkpata gị kee ka ndị ikwu na ibe soro gị rie ndị Igbo atụkwa ilu si arụrụ ala gbaa afọ ya ghọọ omenala mana ezigbo ihe gbakwa afọ ya ghọọ omenala ọya ele onye ga-ewebata ezigbo ihe n'ala Igbo ka ebido mewe ka ọ wụrụzie omenala n'uche m ndị ọkacha ndị dị eh, best position ịtụgharị ọtụtụ ụmụ ihe a bụ ndị anyị tinyere n'ọchịchị ọya ka m ji pụta na-ejighị otu ndị ọchịchị anyị ga-ere onwe ha tọrọ na chichi n'ihi na ile mgbe Michael Ọkpara chịrị Eastern Nigeria ihe Michael Ọkpara na ndị ya na na-agba izu wachara izu ihe ha wepụtara blueprint si lekwa ihe a ga-eme ka ọ dịrị ndị Eastern Nigeria mma ekesa ozi a ezinụlọ enweghị onye ọbụla na ibi ịkọm na ibi obowo na ibi ọbụla ibi fọma Eastern Naijiria. ịghọtala na lekwa ebe a na lekwa ihe eji ya eme ugbu a jimotu steeti n'ala Igbo ị ga-asị ngị nwawu a private citizen ee aghọtala m ihe ndị na-achị obodo na-eme Ahụkọla m ebe m ga-enye aka ọ bụrụ na ọ ga-adị mma n'uche ndị ọchịchị ga-aghọta Dịka gịnwa nwa ụkọchukwu kwuru enwe ihe ọzọ ha lee anya hụ na ego dị n'ala Igbo ego dị n'ala Igbo Igbo bụ ndị na-agba mbọ ihe na-ewute m apụta aya na dịka anụ ọhịa gara na-egbere ndị Awụsa ikpere ala eleghi iji ha eme ọ dịrị ndị na-achị obodo isi mahadum lekwa ihe a na-eme itinye ego ebe a ede aha gị ọ gị na-enye ego eji eme risaa n'ihe a. ka nkwụkwọ ọzọ dịka otu ichi na-ekwu maka nkwụ ewepụtara nkwụ na-amị nnukwuru ndị Malaysia bịara were kpazie ụba karịa anyị onye tinyere ego eji mee nwere ike ide akwụkwọ si enwe ihe ọ bụla chọpụtara ọkara na ego a e ga-ere ihe a ga-abịara m ya wụ ọwụchahụ ihe ị na-enye charity it can be an investment in the future for you enweghị onye si gị tụfuo ego ọwụkwa na ngwa n'elu nama niile a tara ịta ya taa taa ya echi enwere ị ga-akwụghachi n'ụgwọ ya mana ị were ego ahụ tinye sị ilebadịla anya n'otu ihe ụmụazị ledala anya kwa ụbọchị gị hụ nwatakịrị pụtara asị gị arụọla m eroplane arụọla m moto arụọla m ihe na-eji mmiri na mmanụ e, eme dizel eme jeneretọ itinyere ya ego ọ pụta ihe erewe gị isi ee ee e, naira ole na ole rere ihe ọkara ole a abịara m ya bụ na itinye ego ahụ n'ihe o nwere ike ichi na ebe ụba karịa ka isi dị taa ịbachakwa ụba ọwa aha gị ka e ga-eji a na-akpọ ruo echi ụmụ gị ma ụmụ ụmụ gị na-asị ee lekwe nne m madam onye dị otu onye dị otu a ee e, development fund ọwụ ya aha ya enwe onye ga-echefu ya n'ala Igbo otu esi akpọ Michael Ọkpara otu esi akpọ Akanu Ibia otu esi akpọ ọdụm egwu Ojukwu enwere ike isi ụtọ ahụ na-akpọ nne gị ma ọ bụrụ na ị tụbara uche tinye ego gị n'ihe ga-abara ibu ka m hapụ ya ebe a ọ bụrụ na m ga-etinye ọnụ um, ife o ji adịkwanụ mma oge ụfọdụ a na-ekwu ife a na-ama atụ bụ ka ndị ndị ndị ada aghọtacha asụsụ dị na nke mere ememụrụ ife ọ bụrụ na anyị na-anya na um, ụwa anyị nọ na ya kịta isi e ka anyị chigha na omenala Igbo ka ọ dị na kwuo ogbu abụrụ ezigbo ife mana ọ yi na-anya malụ ka ndị ọzọ si ndị ọzọ anyị na ha so biri n'ụwa anyị maziri ọrịa ga eme ihe onye a bụ onye eh, so na ndị chọpụtalụ ah, Microsoft melụ ka ọ a na-akpọ Bill Gates nna ya nwụrụ n'arọ gara aga ka William Henry Gates tinye a na-akpọ ya Bill Gates Senior ka ya bụ nna ya nwụrụ ị ga-asị na mmadụ one esiri ya nna aka itie gị aka n'obi mmadụ ole nọdụrụ na nna ya nwụrụ mana ndị gwara ya riri nne ihe ya anụrụ ọgụ mkpọtụ si ya ihe ya ejiri ọnụ mkpọtụ si ya bụ na e, eziokwu na omenala etu ha si enyi na etu ha si akwụkwọ a dị iche mana ọzọ bụrụ na etu ụwa dị kịta ife onye ọbụla na-achọ bụ ọdịmma na ịga n'iru ọ bụrụ na ị chọọ ka anụ afa gị ka ụdị nke a na-akpọ etumụwa wee ghọta everlasting life ọ bụrụzi nke ichebe ụbọchị enyere gị ife ndị chi na-eri ka irie wee sogburu chi ụfọdụ na-eme ka anụ afa mana etu esi eme ka anụ afọ ha bụ kedu ihe ime ọ bụrụ na anyị gee ntị ndị nke a na-akpọ Rockefeller Rockefeller otee na nwoke rapụrụ ụwa mhm. mana afia ya nọ na ya maka ije New York ebe ọ bụla ekwuru maka museum maọbụ ebe ekwuru maka e, scholarship maọbụ ebe ekwuru maka ihe gbasatara civic ah, ah, ah, institution afia dị ya Rockefeller Foundation Rockefeller Foundation Ford bidoli na 1960 ka ndị Britain rapụba anyị ka Ford na-enye Naijiria ego iji wee fụ maka arụ ike na Naijiria ya nwoke na-afụ maka Ford Motor ọdụ na public company ka nkịta William uh, Henry uh, Gates Senior na-ekwu maka ya ihe ọ rapụrụ ụkpụrụ ọ rapụrụ na ihe o deberi nne nke nwa ya nwoke na-emekwa nkịta ọnọrọzi na Microsoft ihe o ji ego ya eme bụ ime ka ụwa dịrị ndị so na-atụ mma nke bụ afọ ya gafee United States ebe a maara ya amalụ n'ọrụ n'ụwa niile malaria research na a na-eme n'Africa bụ big days 100 million nyanwa ah, na afọ maka ya ego ọ na-etinye na Naijiria sọsọ ọ na West Africa na Naijiria sọsọ karị bọjetị gọọmenti dị Naijiria na-etinye iji wee fụ ife gbasata Naijiria ịjụọ mụ ego ọ na-etinye na West Africa na awụrụ Afrịka niile karịrị ụgwọ Naijiria ji ama akwụcha akwụcha ọ bụrụ sọsịa onye ọzọ nyelie ego itinye ụka na-akpọ Oracle of ha onye awụkwa aka ji akụ ama n'ụwa niile ego ọ kpakọtalụ ọ bụrụ ka ewere ya gbuo efi ma ọ ka ewere ya mee mm, ife olili ka nwunye o ji nwayọọ lie nwunye were ego ya nyebie oge ya na ife ị na-eme dị mma maka nsikwado ka e were ezigbo ife na-aga ife a ji dị mma bụ dịka maazị ọbasi kwuru na mbido ụzụ amara akpa ogene na-egbe anya n'ọdụ ndị a wee gbe ụzụ amara akpa ogene n'ụzọ be anyị n'ọdụ ndị aka ji akụ nọ na be anyị ife unu na-eme ma igosi na ụnụ rụrụ ọrụ ụfụri ụfufe ya na-agba ụnụ na ahịa ikwelu daalụ mana ife a ama eme na be anyị ọ bụrụ ọkụ a ga-agba agadi ya ọ bụrụ sọsọ ka ndị nwere ego na ka ndị enwere onye eh, kedu etu ọsadebe sikwu ya ah, ọ sị na ọsọ ndị owen oge aha ga-abịa mana kịta ifedị mma bụ kedu ka anyị ga-esi dozie ọnọdụ ọ bụrụ sọsọ maka ụmụafọ anyị mana maka ndị so anyị n'azụ ọ bụrụ na ịchọ ka afa gị dịka nke Sir Louis Ojukwu Ọdụmegwu maọbụ ka Akanu ịbịa maọbụ ka Emma ya Ọkpara maọbụ ka Nnamdi Azikiwe ị ga-emenụ etu a ga-esi wee ma ka afa gị gaba n'iru site n'itinye aka ime ka ọdịmma bụrụ nke gafere mbala ezi gị banye gafee ezinụlọ gafee obodo gị rute mmadụ niile aka ọkụ ya bụ ihe isiokwu bụ na ịjụọ m maka na ọrụ a ga-alụ na steeti ọbụla dị n'ala Igbo rinne ọ bụrụ na anyị ga-enwe ike ịra ihe a na-ezuzu na central gọọmenti a na-akpọ federal gọọmenti Naijiria ihe ga-eme ka anyị nwee ike imere onwe anyị bụ onwe anyị site n'inyere onwe anyị aka ọ na anyị na-eche mgbe mmụọ nsọ ga-abata Buhari ma ọ bụ onye ga-anọchi ya n'anya n'oge isi ewuo na ife ọjọọ a na-eme ndị Igbo ọ oge eruo na mgbe a ga-emezi anya ibe dozie anyị na-egbu onwe anyị oge onye kpọọ bụ ya mkpọkọrọ were ya kpụrụ afịfịa ka o si dị ndị anyị na ha nọ enyego anya fụ na ọba anyị na anyị ji ekpu afịfịa tupu ha abịa ha ya aka na-eme ya mana ọ bụrụ na anyị wegharịa nọgharịa dozie ebe anyị onye apụta n'anya fụ ebe isi ụka isi na anya dị gị ọma na ịwere anụ a ga-eri eri ọ pụọ n'ụzọ mmadụ na-ekwu ọsị onye ahụ mechie ọnụ na ya makwa onye amalụ onye ụlọ kịta ha na-ekwu ya mana etu ha si ekwu na ha amalụla ya ụlọ bụ na ha ama na ịbachaa mba ofu nwanne gị nwoke nye enyi ya ego ọ osisi ya ego oge elugo anyị ga-eche anyị ga-ebido gbanwee ya bụ akụkọ maka na ego dị na be anyị aka ji akụ nọ na be anyị mana amara m nke bụ na anyị nwere polisi anyị eketara mmadụ ndị na-ege anyị ntị ọ dịkwa ka o si metụta ụnụ ụnụ tụnyere anyị ọnụ n'ihe a n'ihi na ihe a na-akọ akụkọ ya o metụrụ aka n'ihe dị iche iche dị ma m soro ndị were riwa eriwa eh, ka atọ m enu eriwa papa m enu n'eziokwu eziokwu um, maazị Ejiknọbas na maazị Ọkụkachukwu nọ na-ekwu ihe ndị a na-egosi n'eziokwu eziokwu na ego dị n'ala Igbo echerekwa na o nwere onye ọbụla na-esi na-arụ na-eme nka na marụ ụka n'ihe gbasara ma ndị Igbo ha bụ ndị na-akpata ego ma ndị nwere ego maka na ndị isi dum ọbụla dị ndị isi ugwu awụsa ha gbadata n'ọwụwa anyanwụ ma ọbụla dị ndị isi na ọdịda anyanwụ the westen Nigeria maka na ya na-ekwukwu okwu mmepe na agụmakwụkwọ na ihe niile agakwala m m agaala m mpaghara Naijiria dị iche iche agaala m ọwụwa ọdịda anyanwụ Naijiria Western Naijiria <laughs> wetukwa Lagos na ọkwana Abiokuta jisiri ike politema ka ọ dị ugbu a e, iruo na Ibadan Ibadan was an old city is not even evolving anymore. Ala Igbo na-emepe n'ike n'ike mana mmepe anyị na-emepe n'ala Igbo is directionless ọhịa m na-akpọ ya mmepe anyị na-emepe awụhụ mmepe a ga-asị lekwa ebe anyị lewere anya ebe anyị na-eje it's misguided ego a kpatara ego nọ n'ala Igbo enwebeghị anyị ụmụ amaala Igbo o nwere n'oge anyị gara aga anyị kpara nkata n'ikoro ndị nke mere ibidoro akụrụ ụlọ ndị chọrọ ịrụma free trade zon anyị na-ajụsi ihe a na-arụ na-achịkwara ya echi, akpapara ya akpa elezikwara ya anya olee ihe ọ ga-eweta kemgbe ahụ ele anya kemgbe ahụ anyị anaghịzị anụ du anyị anaghị anụ yọm eji ole nne gị kọkọrọrọ ihe niile awụ nke ebidoro bidoro ebido girigirigirigirigiri anyị anaghị ewere oche si anyị jụọ onwe anyị ajụjụ dịka atụrụ ha na-eje e, e, e, atụrụ asị anyị ji olee ebulazụ mara mgbe anyị ga-amara ebe anyị ji mara ndị ndị wu ndị agbata obi anyị n'ihe ha buru anyị n'uche ya na nkata anyị na-akpa taa ọ bụrụ ndị na-ege anyị ntị nkata anyị na-akpata arụtụ emetụla aka na ọtụtụ ihe kemgbe o metụla aka n'ihe gbasara the national security nchekwa obodo anyị kpara nkata ya fọ ọtụtụ oge n'ikora national security n'ụzọ dị mmechekwa obodo n'ụzọ dị abụọ nke mbụ na anyị na-ewere na ndị Igbo ebe anyị na-eme oke mmemme na oke erimeri ka anyị were ego anyị kpachaa ahụhụ kpata ego anyị ewere ego chịga ndị iro anyị ewere ya bịa na-emenyụ anyị anya nke ahụ nke mbụ nke ọzọ abụrụ na anyị anaghị eche anyị aghọtabeghị otu anyị nwere ike isi were ego ha mezie ka ọnọdụ anya dị mma lebakwala anya n'ihe ndị anyị na-eme ọcha nwere anyị na-eme ejiri efi 10 20 lie panne ya panne ya o jiri lod load of foreign rice gịnị bụ ihe na-achụ anyị na rice a na-akọpụta n'ala Igbo ute meshin ego ole ka eji agụ meshin for the stoning rice ịhụra ya ebe 600 dollars otu ya bụ na anyị hụrụ na anyị olee dị ihe wụ tawn union anyị na-emezidi ọdụ ugbu a tawn union anyị ọwụzi tawn union ndị ebe abịa na-eji ama aka ọwụzi tawn union eji eleba anya otu obodo ga-esiri mma naanị n'ala Igbo naanị ndị ala Igbo agwụla ebe ndị ntorobịa na-awụ ha gụcha akwụkwọ ha chọrọ ọrụ gawa Abuja chọrọ ọrụ gawa ugwu Awụsa chọrọ ọrụ gawa obodo ndị ọzọ mana anyị anaghị ahụ ndị ụmụ Yoruba ha gụcha akwụkwọ ha gbara gbachamala Igbo na ebe ha na-achọ anyị anaghị ahụ ndị isi ugwu ha gụcha akwụkwọ ha gbara chọwa kpatara ebe anyị chọọ ebe ha na-arụ ọrụ ndị ugwu anyị na ha nọ na ma ụsa ha kpatacha ego ha ma ndị bureau de chanji ma mana ha kpatacha ihe gburugburu ha na be ha anyị nwa n'onwe anyị anyị kpatacha anyị ewerekwa bunyekwa ha anyị ọzọ anọ n'elu ya anyị anaghị eleba anya mahadum anyị ụlọ akwụkwọ anyị ọkwa ya ka a na-egosi o nwere onye ga na-egosi ọtụtụ ụlọ akwụkwọ ọta akara ndị nọ na mpaghara ala Igbo dị iche iche na-adakasị nyanwụ ụlọ akwụkwọ agara m nekede kọmuniti sekọndịrị skuls a mgbe ọgụ mgbe agha Biafra biri ọwụ efọt town union ga-ejiri rụọ kọmuniti sekọndịrị skuls gbazuru n'ala Igbo niile ka anọ anyị nọrọ ebe ahụ na-ele anya ụlọ akwụkwọ na-adakasị mana ị na Nnekedo ahụ ebe ụlọ akwụkwọ ndị a na-adakasị ọtụtụ ndị aka ji akụ na ya ọtụtụ ndị aka ji akụ na ya apụgahụdị m ndị wụ ndị gụrụ ndị wụ prọfesọs na ndị wụ dọktọs na ndị wụ lọyas na aga m ekwu dị ma ọ bụla ndị wụ ndị oji ego ha chụnte uh, a sị J.S. Mill, the British empiricist, said there can be no great improvement in the lot of a people until a change has taken place in their fundamental mode of thought. gaghị enwe mgbanwo n'ọnọdụ ndị mmadụ ruo mgbe e nwere mgbanwe n'usoro ha si eche echiche ka ọ dị ugbu a ndị Igbo ụsọ anyị si eche echiche dịka nwanne anyị nwoke a jiri kwuo amaechi na ede jiri kwuo stomach infrastructure echiche anyị abaa na stomach infrastructure anyị na-ahụzi eche maka echi anyị na-ahụzi eche maka ọnọdụ anyị otu ọ ga-esi dị mma maazị oke ọ dịka recording dị pulse adị ama ama ya na okwu anyị abịawala na mmechi n'ihe nkata anyị na-akpa taa ka anyị tụkwa ya aka ọzọ ọ bụghị ka anyị katọọ nwa amaala anya kama ihe na-eme n'ihe mepụrụ ya na nne ya nwụrụ na ihe ndị na-eme gburugburu ya ka anyị chọrọ ka ọ bụrụla anyị ohere iji welitekwa nkata n'ihi na anyị akpagbuola nkata n'oge gara aga ka ọ bụrụla anyị ohere ka ndị be anyị ji chebara onwe anyị echiche gịnị ka Igbo chọrọ olee ihe anyị chọrọ olee ihe anyị chọrọ ịbụ olee ihe anyị chọrọ ka ọ bụrụ ọbịanihu anyị ka ihe ka anyị mkpa ọ ka anyị rie taa let's eat today for there is no tomorrow and tomorrow we shall die anyị chọrọ ibi ndụ anyị dịka ndị People's Club anyị birima ndụ ebichaa ndụ amara ihe anyị ga-eme echi ọwa anyị chọrọ ibi ndụ anyị dịka ndị nwere echiche ndị ndị ogbo anyị oge mbụ ndị anyị akpọọla ha ha ọtụtụ oge ha Uh, Ojukwu ha uh, anụghị ọkpara ha aka anụ ịbanyam sam mbakwe ha ihe awụ ndị gbara mbọ ma ndị jiri ego ha ma ndị nọrọ n'ọchịchị chere echiche maka ọbịanihu na ọ bụghị naanị maka onwe ha kama maka ọha mmadụ maazị oke achọrọ m ka m hapụ ihe a iweghara okwu a daalụ ndị na-ege anyị anyị na biko ka nke a ghara iwu azụ ị na-anụ ya bụ nkata anyị na-akpa ọ dịgo ọtụtụ nkata dịka anyị na-atụ aka na anyị na-ekwu okwu ọtụtụ n'ime ha dị na fesbuk mana ọ bụkwa na ọ bụghị na fesbuk ka ị na-ahụ nke a ọ bụrụ na ị nwere ohere nwee pọdkast chọọ ya ebe ọ bụla ị na-enweta pọdkast ihe ị ga-ahụ bụ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo ị ga-ahụ nkata anyị ndị ọzọ anyị bidoro na mbido oge gara aga kpaa maka etu ọ ga-esi dịla anyị mma na ihe dị iche iche ma ka ọ ghara ịbụ naanị ihe anyị kpara anyị chọrọ ka nkata bụrụ ihe na-anụghị ọkụ n'obi ka gịnwa na ezinụlọ gị na ikwu na ibe gị na ndị enyi gị kpaa nkata nwere isi banyere ọnọdụ ndị Igbo ọkachasị n'ala Igbo ma n'obodo ahụ a na-akpọ Naijiria biko mee ka onye ọzọ nụ ihe nọ aha m onwe m bụ maazị Oke Ụkachukwu ndị mụ na ha kpara ụka tata bụ maazị Ejikeme Ọbasi na ụkọchukwu Austin Ọkigbo Igbo mma mma nọ ya dịrị onye ịhụ mma dịrị onye azụ mma anyị na-asịrị na ụbọchị nta ka anyị chụwanụ n'Owerri ka ọ dị